toonu chineke anyị haleluya abụ m ezi nwoke obichukwu tony eberechukwu nke ụlọ ọrụ ndị life world radio ministry akala ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ụlọ ogwu eru nke dị n'ime ibadan n'ime ọyọ steeti ka oziọma si erunu nso ọzọ ka udo nke chineke nkechasị udo niile dịrị ọnụ n'oge dị ugbu a site n'ebe ọ ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen na-ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ joshua isi nke mbụ amaokwu nke iri na atọ akwụkwọ dịka joshua dere isi nke mbụ amaokwu nke iri na atọ ebe a ka anyị ga-etinwe ihe agbamume na ihe ntụgharị uche na okwu obi ebere nke site n'ọnụ jehova pụta n'ụbọchị nke taa ọ si Chetanụ okwu ahụ nke moses bụ oru Jehova nyere unu n'iwu si “Jehova bụ Chineke unu, na-eme ka ụnụ zuru ike, ọ ga-enyekwa ụnụ ala nke a,” ka Chineke were ebere n'afọma ya gọzie okwu nke a ka onye anyị ndụ obi ebere na amamihe nke pụrụ iche na ngọzi ya nke ga-abara anyị ụba site na jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa isi okwu anyị ma ha ga-eji mere isi akụ ga-abụ ncheta ka ncheta ka isi akụkọ anyị na ụbọchị nke taa na ịga n'iru na okwu nke agbamume anyị n'ụbọchị nke taa nke chineke wetara anyị anyị na-afụta na ọtụtụ ndị mmadụ na-echefuzi iru ọma ma ihe ọma nke ụfọdụ ndị mmadụ mere mere ha ụfọdụ na-echeta ụfọdụ na-echefu ndị na-echefu emere ezigbo ihe n'ihi na nchefu jọgburu onwe ọ bụ na icheta ihe na-enye ekele ihe na-afụ ịdị mma iji wee na-emeso onye ahụ mere ihe ọma ihe ọma n'ihi na ihe ọma na-akpọta ihe ọma ma ihe ọjọọ na-eme ka mmadụ na mmadụ ibe ya nọdị n'oke nọdị n'iro nọdị n'akpọmasị o nwere otu nwoke nọ na-ewetara na ndị na-achị achị n'ọchịchị ọchịchị ebe gbalitere elu o wee bụ na na-achọkwara onye ọzọ nke ga-eyenyekwa ọnọdụ nke pụkwara iche na ọfịsi ọzọ ebe a na-alụkwa ọlụ ọzọ gbalitere elu o wee laghachi ya n'azụ wee chọọ otu nwoke enyi ya nwoke nke ya na ịgụkọrọ akwụkwọ mgbe ochie mere ihe ọma o wee cheta onye nke ahụ wee kpọọ ya si ya bịa nọdụ n'ọnọdụ ahụ ọ kpọọ ya onye nke abụgote enye ya ọnọdụ nke nọ na ebe gbalitere elu ọ bụrụ gịnị maka ihe ọma nke o mere mgbe gara aga n'arọ gara aga dị anya o wee cheta wee kpọgote o wee bụrụ gịnị icheta ihe ọma o mere arọ kwuru arọ gara aga n'otu aka ka Chineke si n'ọnụ Joshua wee na-agwa ụmụazị Izrel okwu si ha chetanụ okwu ahụ nke Mozis bụ oru Jehova nyere ha n'iwu Chineke enyegwe anyị ọtụtụ iwu dị iche iche Chineke ekwego anyị ọtụtụ nkwa dị iche iche dị ka ndị nke ya na ndị nke ọ gbapụtara site n'ọbara Jizọs Kraịst o kwego anyị nkwa na ọ dịghị ngwa agha ọbụla nke a pịara imegide anyị ga-adị ire okwugo anyị nkwa ngozi okwugo anyị nkwa mgbapụ okwugo anyị nkwa dị iche iche nke e wetara anyị iwuli elu na inwe mmeri n'ụzọ abụna ụzọ nke anyị na dị n'ime ọzara nke a ụwa ma ilezie anya ọ bụ na ihe mberede ma ihe ndakpo nke ụwa dakpo ụfọdụ mmadụ echefuzie nkwa nke chineke a tibezie mkpu ọnwụ na mkpu ụjọ na mkpu mweda n'ala na-ajụzi ajụjụ chineke ọ nọzikwa ya na nke eme na-ajụzi ajụjụ ma ọ na-ekwuzi okwu na-alọzi obi mmiri na okwu nke ọnwụzi ha echefuzie nkwa niile nke chineke kwere ha echefuzie udo na ọṅụ nke si n'okwu chineke were apụta o kwesịghị ka ọ dị etu a o kwesịrị ka anyị na-echeta n'ụtụtụ n'ehihie ọbụladị mgbe anyị na-achọ ịlaba n'abalị okwu nke agbamume nke chineke okwu nke ịga n'iru nke chineke okwu nke chineke nke na-eweta ngọzi okwu nke chineke nke na-eweta udo nke na-eweta mmeri nke na-eweta ndụ nke na-eweta ebere ya ka chineke si n'ọnụ joshua wee na-ekwu okwu a na-ekwusighị ike si ha chetanụ chetanụ chetanụ nwanne m nwoke na nwanne m nwanyị onye ọbụla nke na-ege ntị n'okwu a echefukwala chetanụ obiọma chineke mgbe gara njem n'arọ gara aga n'ọnwa gara aga n'izuụka gara aga ọbụla dị na ahụ cheta n'obi ebere chineke durugu iwe gaa webata n'udo na ọnwụ cheta mgbe ị nọ akwa ọya chineke nyere gị ọgwụgwọ nsọpụrụ iche ọ bụghị chọkụ na ọgwụ na nje a agbara ya n'ụlọ ọgwụ mere ka ịdị ndụ mba ọ bụ obi ebere chineke n'ihi na ọtụtụ ụdị ndị agbara ọgwụ karịrị nke ha gbara gị n'ọnụahịa ego ndị eburuga ụlọ ọgwụ karịsịrị ebe ahụ ịnọ nọ ọbụla ndị ebuju obodo oyibo ụfọdụ ha nwụrụ ebe ahụ ọ bụrụ n'ihi ego ọ bụrụ na ego ego ha ya azọpụta ha mana ọ bụrụ n'ihi ego ihe gụnwa natara bụ obi ebere nke chineke echefukwa na obi ebere chineke cheta ogbugbu agha nke chineke buru cheta mmeso ọma nke chineke n'ebe ụmụ gị nọ ụfọdụ ha na mahadum dị iche iche ụfọdụ ha na-alụ ọrụ ebe dị iche iche ụfọdụ ha na-agụ akwụkwọ ebe dị iche iche ha gbasasị ya ha ejiri batakwa efukwa ha ndo na ọṅụ cheta echefula ihe ndị nke kachasị nke cheta ọnwụ nke kraịst n'obe nke kalvarị chineke nyere anyị nwa ya bụ jizọs kraịst n'efu ọbịa bịa wee tọgbọ ndụ ya n'efu wee nwụọ ọnwụ ihere n'ihi mụ na gị tọgbọ ndụ ya n'efu ka o wee zọpụta gị ka o wee zọpụta m wee kwuo ụgwọ anyị ji wee anyị laba na anyị ejizighị ụgwọ echefukwala ka mgbe anyị na-echeta nke a ọṅụ ga-abụ nke anyị mgbe anyị na-echeta nke a udo ga-abụ nke anyị mgbe anyị na-echeta nke a ọganiru ga-abụ nke anyị mgbe anyị na-echeta nke a mbibi n'ihe ụkọ ga-agbalaga n'ihi na chineke anyị bụ echeta obi si ike ka anyị ghara ichefukwa ka anyị na-atụgharị uche na akwụkwọ nsọ obi ebere nke chineke mesoro anyị na mmesoma chineke na ebe anyị nọ ma e pụghị ime ihe ndị a ọ bụ na enweghị mmụọ nsọ nke chineke nke ya eme ka ị na-echeta n'ihi na mgbe jizọs na-ekwu okwu ọ sị na na a ga-enye anyị onye nkasi obi nke ga-eme ka anyị na-echeta ihe ndị ị e pụghị ịnata onye nkasi obi a na ọ na ị nweghị ndụ nke kraịst na ọ bụrụ na ịnatabe jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị amụgwọ gị ọzọ jizọs ọ bụ onye nwe gị na nzọpụta gị ọ bụrụ na nke a ugbu a bụ ohere dịrị gị iji wee hulata isi ebe ọ bụla ị nọ ka ekpere chineke si ya na-enatawo na-ebiawo ị na jizọs kraịst dịka enwe gị na nzọpụta gị ịkpafuru mbụ dịka atụrụ furu efu ma kịta na-enatago ka iwe bụrụ nke ya ka ekpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye nwaanyị onye obi ebere na onye amara lee ndị gị ndị a ndị hulatara isi n'oge dị ugbu a onye nwaanyị ebere ka ha na-ayọ n'isi ha n'otu n'otu ka gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke getegharị egwu ọṅụ na-echetakwanye mmesoma kraịst n'obe nke kalvarị ka ha bụrụ ndị ga-eketa oke n'ala eze nke eluigwe n'ihi jizọs kraịst bụ onye nwe ekele dịrị gị nwanne nwoke na nwanne nwaanyị gị mere nke a tegharịa egwu ọṅụ n'ihi na chineke agbanwe ọnọdụ gị gị na-echeta mmesoma ya n'obe nke kalvarị na nzọpụta nke ọ zọpụtara gị ị ga-afụ ọganihu nke pụchi na ndụ gị n'aha n'aha jizọs kraịst bụ onye nwaanyị emem mata anyị na okwu a na-abịara site n'ụlọ ndị rap wod redio ministri unu ga-enweta n'igwe okwu 081 329 00111 ma na 080 matanụ unu nwee akwa mgbaama okwu maọbụ ajụjụ pụrụ iche unu ga-enweta n'igwe okwu a ka udo nke chineke karịsị udo onye edere ụnụ site mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst onye nwe anyị emem.